Hi, my name is Yvonne Banefo, and this is another one of our daily dose of Igbo words and phrases. Today's Igbo word is karama. Karama means bottle. Learn how to say it by repeating after me. Karama. Karama.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 Onye meghere karama ọgwụ a? O ji karama enye nwa ya nri. O ji karama enye nwa ya nri. ji karama enye nwa ya nri. Karama ndị a kụwara akụwa. Karama ndị a kọwara akọwa karama ndị a kọwara akọwa ha abụọ ji otu karama biya Ha abụọ ji otu karama biya. karama karama Karama. I'm Yvonne Banefo, and that was one of our daily dose of Igbo words and phrases.